lee ụlọ a ọ bụ ụlọ maazị dike na nwunye ya maazị dike bụ onye nkuzi. nwunye ya na-arụ ọrụ n'otu ọfis ndị gọọmenti aha nwunye ya bụ oriakụ Ngozie. ka maazị dike na nwunye ya bụ ndị ezigbo mmadụ onye ọbụla maara ha n'obodo ha ha mụrụ ụmụ isii ndị nwoke dị atọ ndị nwanyị dị atọ ụmụ ha etoola otu nọ na yunivasiti abụọ nọ n'ụlọ akwụkwọ kọleji abụọ nọ n'ụlọ akwụkwọ praịmarị otu nọ n'ụlọ akwụkwọ ụmụ ọta akara maazị dike na nwunye ya na-akụziri ụmụ ha akwụkwọ oge niile ụmụ ha wee nwee ụbụrụ isi akwụkwọ dị mma ha na-akụzikwara ụmụ ha ezi omume na ihe gbasara omenala obodo ha ya mere ụmụ ha ji bụ ezigbo ụmụaka ha na-enyere nne ha na nna ha aka mgbe ọbụla tụmadị n'ihe gbasara ọrụ ubi ha na-ekele ekele na-enyekwa ndị tọrọ ha ezi nsọpụrụ ndị mmadụ wee hụ ha n'anya nke ukwuu nke a mere ndị obodo ji hụ ezinụlọ maazị dike n'anya nke ukwuu ya mekwara maazị dike na oriakụ ya ji bụrụ ndị na-enwe obi ụtọ mgbe niile